ụmụ iyo ehm. nwa nwobere ozi ka m ji wee bịa ọ hmm? ehm, bụrụ na nwoke ebe a na-ekwu na ọ gbasara onye mọch gbado anya n'ife ị na-emebe gee ntị ọ bụrụ na ebu nwaanyị nwa agbọghọbịa especially ndị akwụ n'ụzọ ozi a gbasara gị bịa ka ngwa ya oge mbụ ife nwere ebe achawo mana emesi mee ya baptizim ife ọ na-azazi kịta abụ hukọp so nwaanyị ọbụla nọ n'ime ya ife ịbụbụ gịnị hukọpian asị gịnị hukọpian so o nwere ozi nwere for you ozi a nwere for you ige ntị ị ga-eweli ya achọrọ ka akwụwala ife dị na hukọp biznes ọbụla eche ime ị ga o nwere ife a na-akpọ etiks ị ga-ebu ụzọ mụọ ọnya ka i wee nwee ike dị successful na di business so ọ bụrụ na ebu onye ọ bụrụ ibe hukọpịa ma ọ na ị na-akwado akwado gee ntị mma gwa gị ulu dị na hukọp gwakwa gị ọgọmafịa dị na ya first ulu dị na ya bụ na iphone 14 pụtara na ị ga-agbalụgodi ya ọ dị na saịdị yotego ma promas ya ahụ ma nke ọbụla ị ga na-eyuzu ya asa ebi ga-ebu ebi nwa hụkọ yotego eh, ọ ga-adị na saịdị ọzọ bụ na bon straight gbagodo 500 kpa you dị entitled to ikpu ya n'isi gị agbabere aghọta ọzọ dịkwa ka ibi ebu na the latest eh, nwa yahoo nọ n'ogbe ee eh, gịnị ha gara alụkọkwa ihetego ana eh, ịgbatịkwa mbụ ike ihe agbachala ụkwụ ofu korona korona otu o wee pụọ na ị ga-emenwu ya na asị nwa hukọp ee ibe a niile ebu ulu dị na hukọp mana ka anyị na-anya na ọghọm ahịa dị na ya infekshọn ọbụla si enu si ala ị ga-ebu ụzọ ghọlụgodi ya ee eh, ị ga-enweta nwa ya so ị nwee anya ụmụ ife infekshọn a ewere aka ahụ na-agbarụ ihe gị gotego gote ọ na-akọkarị ya ị ga-agbasị famasist dịsị iche iche etego nke a bụ ọzọ nwa yahoo edimandị ya ibetala nwaanyị ma ọtụ nwaanyị a ga-ebeta nwa ya na saịdị very easily ihetego ewekwa ọrụ onye orimiri fụrụ ụkwụ ya ka ọ na eru otu a nọ na naijiria ma nwụnwụ na dubai maka ya nọrọ ndị a ebe m ga-anwụ bụ na naijiria so enidi ọtụ nwaanyị ebelugodu nke enidi ala e eyeyuzugwu nke gị chap chap a sị ka eji egbuo oke ite na-enidi n'isi ga-ada isi gị ga-ada nwukwu at any time ọhụkọp ibe niile abụ ife ọlụ nye iyetego ana inekwa anya ị gaghị anụ na wantu na ụlọ anụ ụlọ anụ onye lụrụ ya bụ ehukọpịa mba ọdịba adrọ egosi na o nwere ebe eji ego eje oge ọbụla ị ga-anọkwa n'owu so ohu kọpụ ị na-ene anya na ee eh, atụkwa nka nkọwa alụghị anada tin isi na naijiria alagịrị ife niile ịla alasịa nwere ife ịlata ije india ịla ịlasịa na india ịnata dubai ịla finally iwetakwa onwe gị na lagos kịta na-alakwa ịma abaghị ọ bụrụ na ị na-aga na street ụmụazị na-etila akasana alakasana Ah, ah, nọmbọda ọ oh, gị nwa ka a na-akpọ ọ na-achọ ịkpọ anti ee ya afaghị bụ ogene lakasara ọ bụrụ na ịbụ nwoke afaghị bụ ogene donatus yọta gị na-edoneti ihe a na ndị a so anti lakasara gee ntị ebe na ala ya elu na ịla elu ịla ala ụmụazị anyị tọkwara atọ fa na-ekilikwa anyị echi fabanyekwa n'ebe ị na-eme che na ulu dị ya mana ulu adịrị ya lakasara na-ege ntị yetego ndị ihe lagidego n'elu laala laala akwa ma kpomkpomkpom a na-esu ebe ka a na-esu ya n'ukwu ọrụ ebe a ka a na-esu ya anyị gbara mgbe ọbụla elefant na-abụ na klach na-ala na-ata afọ ebe a gị na nke nwoke nọ na-ebuli elu enu bed ihe ga-egbu taa ọ ya emeghị nke a wesa ọkwere ebe a ife aka ya bụ imegidezie echi ọ bụrụ na owo vidiyo tụdalị na saịdị na ọ na-anụ ya anụ ige nwa agbapụtakwa hichite na mmiri hizochi ọmee na skọp sista kwuo eziokwu ọ bụghị bụ that guy ya na-alahụ n'ụlọ a ya alahụ n'ụlọ ya na-agbagharị ka ije bi chalụ kik ya ka nwoke ejinesi anya onye gide pụtara river Niger oligo na briji osi ebe a ọmanye n'ime mmiri ọmanye n'ime mmiri ogwu si ọ pụta ofichasị arụ ya n'ala is better than ya nwee isi ole arịgota n'elu bed dinebe nọ taa ebe abụ omi wel fiya na-anụzi igbo dị dịka ebe a na-egwu mmiri ka onye onwe onye ya afụsị ode ebe abanye ọ ga-esi itulere every night onye na-egwu mmiri nwa bụ nke gị ọwara na-agba ọ bụ ya junior brother bịa sị gị na e condition o weta onwe ya kedu ya agụ ya ị ga-asị ya jee jee gbazuo n'ilo nye onye abụzi situation ifụrụ onwe gị taa ah, he agwa onwe gị eziokwu ịnụọ na shu dat guy ahụ na ịma abụ echit ị ga-abụ echita ya eh, ebe ya na <laughs> ebe negoro ibe n'ukwu n'ụwa ga-epụta o nwebara nke nyere ịfụrụ e ndị gbatịrị agbatị ndị dị shọt ndị kori ekori ma ndị koturu ekotu ha nche niile na-aba ebe a na-egwu ihe na-egwu ihe ịma na ọ na-eme egwugide a na onwe ebe a na-egwuru a na-egwupụta mmiri <laughs> ebe a ka egwugide gị n'ike egwupụtago mmiri kịta onye daizie dị a ịchọ ka ori na ala mmiri miracle no dey tire jizọs uh, jizọs kara n'ọrụ ọ kara zọpụta ụmụ ya anọghara azọpụta n'aka people like you nekwa anya ka m gwa gị oh, ife ya ama my sister gee ntị anyị bụ ụmụ nwoke ife bata nji wesi ụmụ nwoke ji egbado anya n'ife a na-eme ndị niile anyị na-anụsị afafụ oge a emi ịmale ee eh, bute bute na indo ibe niile a nọzikwa naijiria na men na-eko eko <laughs> street na-agbanyeli men fim so mezie kịta many guys dị busy na-achụkwado ego so onwe bụ onye nwee time ịnụ ife commitment a na-akọ maka na ịma na nwoke adịrọzi nwoke dị scarce meni kuchiri akuchi na Senegal na nga ụfọdụ na Ethiopia na nga ụfọdụ na Mozambique na nga ụfọdụ na malesia Dubai etu a ka esi kuchisi ụmụazị be iyetego ndị nke dị fri nọ Naijiria na jee nkịsị ilo na nkịsị fụ ebe men nọ na-ekule ezi na prizin ka m na-agwa ije n'enugwu etu a men nọsi n'ime ụfọdụ ụmụ n'ụwa chigharịgide fa naijiria kịta afa nọzi ebe onkolos so onye na-enye anya kọmitmenti kọmitmenti kulo dan men ka dị bizi so nke nwa bụ onye ka n'ogodu palapala onwe nwoke bịa kịtị gaa ya ntị maka izuzuru kwe na ị na-eje ịchụ ego hukọp imesịkwe n'ọnụ ka ndị na-anọ ị ga-anọ mana finali onye ga-ebunazi ya ife na-ewute mbụ na onye ga-ebu na ife a ga-abụ nwanne m nwa gị ma nwanne mpa unu maka na pastọ gị ga-agwa gị nọọ nwanne mpa unu mee na ịnụrọ di nọọ nwanne mpa unu mee na ide progres nọọ nwanne mpa unu mee na ide eme nke ahụ ife pastọ ga-agwa ya wee je kpọba onye na-enwere ife ọma onwe ya jizọs nọkwa sis na-achọ onye ọ ga-atọrapụ atọrapụchakwa gị ikechi onwe gị atọrapụchakwa gị ikechi onwe gị wee nsogbu adịrị ya isi ike na-emefe ị na-eme kama na anyị nwadịkwa bizi na-achụ ego na igbo ụmụ